mkpughe isi nke iri na asatọ mgbe ihe ndị a gasịrị mgbe ịhụ mmụọ ozi ọzọ ka ọ na-esi n'eluigwe rịdata na-enwe ike ikwu e wee site n'ebube ya nye ụwa ihe o wee were olu ike tie mkpu sị ọ dawuo ọ dawuo bụ babilọn ukwu ahụ ọ ghọọkwa ebe obibi nke ndị mmụọ ọjọọ na ụlọ mkpọrọ nke mmụọ niile ọbụla na-adịghị ọcha na ụlọ mkpọrọ nke nnụnụ niile ọbụla nke na-adịghị ọcha nke akpọwokwara asị n'ihi na mba niile adagbuo si na mmanya nke ọnụma nke ịkwa iko ya ndị eze ụwa zụkwara ya kwa iko ndị ahịa nke ụwa bụrụ ọgaranya site n'ike nke inupụ isi ya mgbe wee nụ olu ọzọ ka ọ na-esi n'eluigwe daa sị ndị nke m sinụ n'ime ya pụta unu wee ghara iso ya nwekọọ mmehie ya niile gharakwa ịnata ụfọdụ n'ime ihe otiti ya niile n'ihi na mmehie ya niile rapakọrọ n'otu ruo eluigwe Chineke chetakwara ajọ omume ya niile nyeghachinu ya ọbụna dịka ya onwe ya nyeghachiri mmadụ nyekwanụ ya okpukpe abụọ dịka ọrụ ya niile n'ime iko ahụ ọ gwara agwa na ya okpukpe abụọ ka hara bụ otuto o nyere onwe ya na ịnụpụ isi o nupụrụ na ya mmekpa arụ na iru ụjụra otu ahụ n'ihi na ọ na-asị n'obi ya ana m anọdụ dị ka eze nwanyị abụghịkwa nwanyị di ya nwụrụ ọ iru uju m ga-ahụ ma ọlị n'ihi nke a ọ bụ n'otu ụbọchị ka ihe otiti ya niile ga-abịa bụ ọnwụ na iru ụjụ na ụnwụ a ga-erechapụkwa ya n'ọkụ n'ihi na ọ dị ike bụ onye nwe anyị Chineke onye kpere ya ikpe ndị eze ụwa ndị soro ya kwa iko nupụkwa isi ha ga-akwakwara ya akwa tikwara ya aka n'obi mgbe ha ga-ele anwụrụ ọkụ nke oriri ọkụ ya anya ka ha na-eguzo n'ebe dị anya n'ihi egwu nke mmekpa arụ ya na-asị ahụhụ ahụhụ obodo ukwu ahụ babilon bụ obodo ahụ dị ike n'ihi na n'otu oge awa ka ikpe gị bịara ndị ahịa nke ụwa na-akwakwara ya akwa na-erukwara ya uju n'ihi na ọ dịghị onye ọbụla na-azụ ihe ahịa ya ọzọ bụ nke ha na-eweta n'ugbo ha ihe ahịa ọlaedo na ọla ọcha na nkume dị oke ọnụ ahịa na pel na ezi akwa ọcha na akwa odo odo na nkịsị na akwa uhie na osisi niile ọbụla na-esi isi ụtọ na ihe niile ọbụla eji ọdụ mee na ihe niile ọbụla eji osisi dịkarịsịrị oke ọnụ ahịa ma ọ bụ ọla ma ọ bụ igwe ma ọ bụ mabụ mee na sinamọn na amonu na ihe nsuru ọkụ na-esi isi ụtọ na mmanụ otite na frankincense na mmanya vaịn na mmanụ na ụtụ ọka na ọka na anụ ụlọ na atụrụ na ihe ahịa nke bụ ịnyịnya na ụgbọala na arụ mmadụ na mkpụrụ obi mmadụ mkpụrụ osisi niile nke na-agụ mkpụrụ obi gị apụwo n'ebe ị nọ ihe niile na-atọ ụtọ nke makwara mma apụwokwa n'aka gị laa n'iyi mmadụ agaghị ahụkwa ha ọzọ ma ọlị ndị ahịa ndị na-azụ ihe ndị a ndị bụrụrụ ọgaranya site na ya ha ga-eguzo n'ebe dị anya n'ihi egwu nke mmekpa arụ ya na-akwa akwa na-erukwa uju na-asị ahụhụ ahụhụ obodo ukwu ahụ nke ekpokwasịworo ya ezi akwa ọcha na akwa na-acha ọbara ọbara na akwa uhie nke e wokwara ọlaedo na nkume dị oke ọnụ ahịa na pel kee ya n'ihi na n'otu oge awa e mere ka oke akụ dị otu a tọgbọ n'efu ndị isi ụgbọ niile n'otu n'otu na onye ọbụla nke na-eje n'ebe ọbụla n'ụgbọ na ndị ụgbọ ka ha rakwa bụ ndị na alụ ọrụ n'ime oke osimiri ha guzokwara n'ebe dị anya tikwa mkpu mgbe ha na-ele anwụrụ ọkụ nke olili ọkụ ya anya sị obodo gịnị yiri obodo ukwu a ha wee kpokwasị aja n'isi ha tikwaa mkpu na-akwa akwa na-erukwa uju si ahụhụ ahụhụ obodo ukwu ahụ nke ndị niile ndị nwere ụgwọ ha n'oke osimiri bụrụ ọgaranya n'ime ya site n'ibi obi ya dị oke ọnụ ahịa n'ihi na n'otu oge awa ka e mere ka ọ tọgbọ n'efu ka obi na-atọ gị ụtọ n'isi ya gị eluigwe na unu ndị nsọ na unu ndị ozi na unu ndị amụma n'ihi na Chineke kpere ikpe unu na-arụ ya otu mmụọ ozi nke dị ike wee buru nkume dị ka oke nkume igwe nri wee tụba ya n'ime oke osimiri sị otu a ka a ga atụta Babilọn bụ obodo ukwu ahụ n'oke ọdịda agaghị ahụkwa ya ọzọ ma ọlị agaghị anụkwa olu ndị na-akpọ ụgbọ akwara na ndị na-akpọ ụgbọ ọsọ na ndị na-egbu ọja na ndị na-afụ opi n'ime gị ọzọ ma ọlị agaghị ahụkwa onye ọka ọbụla nke na-eme nka ọbụla n'ime gị ọzọ ma ọlị agaghị anụkwa olu nke nkume igwe nri n'ime gị ma ọlị ihe nke oriọna agaghị enwukwa n'ime gị ọzọ ma ọlị agaghị anụkwa olu nke onye na-alụ nwunye ọhụụ ọ na-arụ ọhụụ n'ime gị ọzọ ma ọlị n'ihi na ndị ahịa gị bụri ndị amadi nke ụwa n'ihi na e were ịgwọ nsị gị duhie mba niile ọ bụkwa n'ime ya ka a hụrụ ọbara nke ndị amụma na nke ndị nsọ na nke ndị niile e n'elu ụwa